AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo ibe m onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị na-asịkwa gị ị bịala ana m agakwa n'iru ịrịọ amara chineke n'isi gị na n'isi ezinụlọ gị ana m asị ka ọ dịrị gị na mma ka ọ dịrị m na mma ka ọ dịrị anyị niile na mma na ịga n'iru na ntụgharị uche nke okwu nke ezinụlọ nke izu a isiokwu anyị n'ụbọchị taa bụ chi akpụrụ akpụ chi akpụrụ akpụ ọ bụrụ na anyị chọrọ ịmata nnupụ isi ma ọ bụ ihe ọzọ nke chineke hụrụ dị ka mmehie bụ nke mere ya abụọ cheta na anyị si na nke mbụ bụ inwe chi ọzọ tinyere ya nke anyị na-ekwu okwu ya n'ụbọchị taa bụ chi nke akpụrụ akpụ nke a bụ mmadụ iwere otu ihe dowe n'otu akụkụ si na nke a bụ chi ya o dochara ya anya na o nwere chineke onye kere ya ya ga were otu ihe dị ka ọchịchọ nke obi ya si wee dị kpọọ nke ahụ chi were ya dosa n'ụlọ ya na-efe ya ofufe na-akpọku ya na-achụrụ ya àjà akwụkwọ ndị Rom isi mbụ malite na okwu nke iri abụọ ruo na nke iri abụọ na atọ aga m agụ naanị amaokwu nke mbụ biko gụchaa ya ka ịhụ ihe aza ya onye amụma na-ekwu ebe ahụ ndị Rom isi mbụ amaokwu nke iri abụọ ọ sị n'ihi na ihe ya anya na-ahụghị site n'okike ụwa ka a na-ahụ nke ọma ebe a na-aghọta ha site n'ihe niile ekere eke bụ ike ebighị ebi ya na ụdị Chineke ya ka ha ghara inwe ngọpụ onye ọbụla nke na-emere onwe ya chi ya pịrị apị n'ezie enweghị ngọpụ ihe niile Chineke kere eke na-agba àmà ụdị Chineke ọ bụ olee otu mmadụ ga-esi lechaa ihe dị ka ụwa anya lechaa onwe ya anya ijuwe onwe gị afọ otu ihe ọ bụla iriri na-esi agbaze n'ahụ gị otu anya gị na-esi edu gị n'ụzọ gị niile bụrụ nke iji na-ahụ ụzọ otu ụbụrụ isi gị si na-arụ ọrụ ibilie gị were ụkwụ gị gaa ebe ị chọrọ ịga enye gị nchekwa n'ụzọ dị iche iche eruo ebe mmerụ ahụ dị gị gbakwaa ya ịhụ ụgbọala ka ọ na-abịa gị zere ụgbọala ịhụ na ọ dị ihe nke na-alụ ọlụ n'ime gị onye mere ihe ndị a n'ime gị onye kpụrụ gị n'ụdị a ọ bụ ihe mmadụ ga-elecha anya lefu anya na ihe niile nke na-egosi ọlụ aka na ebube nke chineke gburu osisi bịa dowe n'akụkụ ụlọ ya si na ọ chi ya ndị ụfọdụ bịa ha ga-were otu nnụnụ nke masịrị ha kpụọ dowe n'ụlọ ha ụfọdụ bịa ha ewere anụ ọhịa ụfọdụ abịa ha ewere ma bụ anụ ndị a na-akpụ akpụ nọ na mmiri dị ka ọba na-aghụ ụmụ anụ ndị a dị iche iche mmadụ ewere ya dowesị na ọ bụ nke a bụ chi ya ihe ndị a bụ ihe ndị a na-arị ahụ n'ala ijipt ndị na-amaghị chineke na mgbe gara aga olee otu obi anyị si jụ ịghọta na imeso chineke mmeso n'ụzọ dị otu a bụ ịkpọ asị nke m na-amaghị otu m ga-esi wee kọwaa ya mgbe ị ga-ewere nnụnụ na-efe nnụnụ ma chineke ahụ nke bụ ezi chineke nke siteworo n'okike ụwa mepee anya gị nye ụdị mmadụ ọ bụ site n'akwụkwọ nsọ na-akọwa ime ka ị mata ịdị ebube ya ịdị ukwuu ya na ịdị ike ya niile ga-emechi obi gị nwa nke mmadụ were otuto ruru chineke were na-enye anụ ọhịa na-enye osisi apịrị apị anyị na-achọ imekọpụta ihe n'ụbọchị taa ma ọ bụ mmadụ ka ị kpụrụ ya si na ọ bụ ya bụ chi gị ma ọ bụ anụ ọhịa ma ọ bụ ihe ọ bụla ọ bụ nke a bụ iwetara chineke ihe ihere nke a bụ ịzọgide chineke ụkwụ nke a bụ ime chineke ka ọ mara na ọ dịghị ihe ọ bụ n'ezie ihe eji na-atụgharị isiokwu a n'ụbọchị taa bụ na ọ bụ isiokwu nke gbara ọkpụrụkpụ nke na-akpọchisi ụzọ ndị mmadụ ndị mmadụ bịa ha na-achọ nke a na-agara m nke a na-agara m onye ahụ na-eme ka ihe gaara mmadụ nke ọma ebee ebe ọnọdụ ya n'ime obi gị o nwere ọnọdụ n'ime obi gị onye ahụ na-azụ gị ụbọchị niile anyị na-agụgasị kemgbe anyị malitere ihe omume nke ụbọchị taa ụdị chineke anyị nwere ụdị obi ebere o nwere ụdị ịhụnanya nke o nwere ebe anyị nọ na-enye anyị nchekwa ịga aga alọta ọ dịbe mgbe o metụrụ gị n'obi ịsị onye a na-eme ihe a niile nye m o kwesịrị inye ya ekele o kwesịrị inye ya nsọpụrụ ọ bụrụ na anyị gụrụ akwụkwọ roman nke mbụ isi iri abụọ ruo na amaokwu nke iri abụọ na atọ ị ga-achọpụta na asị ebe ahụ na ndị a maara na ọ bụ Chineke ma nye ya otuto nye ya nsọpụrụ nye ya ugwu nke kwesịrị ya ọ dịghị onye na-eme ihe ndị a gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na onye nkụzi nke ụmụ akwụkwọ abata n'ụlọ akwụkwọ n'ụtụtụ lee anya n'ụgbọ ojii hụ ebe otu nwatakịrị ọ na-akụziri ihe were ihe eji ese ihe maọbụ ihe eji ede ihe see ya ya bụrụ onye ụkwụ arụ maọbụ see ya ya bụrụ onye anya mpịa ichere na onye nkụzi amata nwatakịrị kpara ụdị agwa na ọ ga-adịrị ya na ya na mma werezie nke a mara otu obi na-adị chineke mgbe anyị na-emechi obi ire ugwu chineke were ya nye anụmanụ nye anụ mfe nke eluigwe ọ bụ anyị gụọ n'akwụkwọ jenesis nke mbụ ga-achọpụta na ọ bụ okwu ọnụ ka o ji kee ụwa biko gị nwanne m nwoke nwanne m nwaanyị ma ọ dị ụzọ isi na-efe arụsị n'ụbọchị taa nke a bụ ọkpụkpọ oku nke a na-akpọ ime ka anyị matasị na ife arụsị bụ mmadụ ịkụ chineke aka n'anya si n'ụzọ dị otu ahụ wezụga onwe gị n'ihi na ọ gaghị enyere gị aka ezi nwa chineke na-ege ntị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa na-adụ anyị akala ntị ma na-ajụ ajụjụ ka echi nke ị na-efe chi nke apịrị apị chi nke akpụrụ akpụ ka ọ bụ chi nke bụ chi chineke nke bi n'elu igwe ajụjụ a ama m na ị asa ya n'ime onwe gị imeela onye okenye eze nlewemchi wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ gbaa gị ume nye gị ogologo ndụ na ahụ isi ike n'ime ụwa anyị nọ n'ime ya n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara gị abụ ọma abụ nke pụrụ iche nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma na-echekwutara gị onye ọma na-ege ntị na ọ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 Ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at gmail com awrnigeria at gmail com Oh ka ngọzi n'udo chineke dịrị ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 ọ bụ na ị nwere ajụjụ nke na-agbagwoju anya maọbụ gị detara anyị akwụkwọ awrnigeria at gmail onye ọma na-ege ntị mara na nwanne anyị nwoke moses Chikwendo onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa ezi chineke onye chineke hụrụ n'anya ana m ekele gị ebe ọ dị ukwuu n'ihi na ịbụ onye chọrọ iketa ndụ ebighị ebi ọ na-ekwe m ka nghọta niile ege ntị na ịchọkwara ime ihe chineke na-achọ n'ihi ya ka anyị ji were isiokwu ọzọ taa isiokwu anyị bụ ige ntị dị mma karịa ịchụ àjà nna anyị na chineke anyị onye nwe anyị na chi anyị imeela nye anyị ohere dị ka nke a nyekwa anyị ihe ọmụma ọzọ dị mkpa taa anyị na-arịọ ka inye anyị mmụọ nsọ gị nye anyị ike ka anyị wee gee gị ntị mee ihe na-achọ ka iwe kpọba anyị n'ala eze eluigwe n'aha jizọs kraịst bụ onye nwaanyị anyị amen ka anyị na-ekwu n'isiokwu nke taa ige ntị dị mma karịa ịchụ àjà ọ bụ ihe a ka anyị ga-enweta n'akwụkwọ nsọ samuel nke mbụ isi iri na ise amaokwu nke uhu abụọ na abụọ samuel wee sị àjà nsuru ọkụ na àjà ọzọ a na-atọ Jehova ụtọ dịka ige ntị n'olu Jehova lee ige ntị dị mma karịa ịchụ àjà ịṅa ntị dị mma karịa abụba ebulu okwu a dị mkpa dị ukwuu okwu a nwere ajụjụ nwekwara ọsịsa n'ime ya ọ bụ mkpụrụ okwu dị mkpa bụ ihe dị mkpa onye mkpọrọ onwe ya nwa Chineke kwesịrị ịghọta mewe emewe ka o wee dịrị ya na mma n'ụbọchị taa anyị mmụta anyị uru na mfu dị ige chineke ntị na ige chineke ntị dịka nwanne anyị gụrụ anyị n'ebe ahụ samuel na-ajụ onye eze si ya ịchụ àja na àjà ndị ọzọ ọ na-atọ jehova ụtọ karịa ige ntị ya sị na ige ntị dị mma karịa ịchụ àjà àjà ọ bụla na ndụ a ilee anya site na ihe okike ruo na ngwụcha ụwa nke a ihe bụ mkpa bụ ige ntị mgbe chineke kechara mmadụ mmadụ mbụ na nwaanyị mbụ ahụ ya ewere ogige dị mma nye ha tinye ha n'ebe ahụ nye ha ihe oriri zuru ahụ oke ya sị ha rie ihe niile ndị a kama mkpụrụ nke si n'osisi nke nọ n'etiti bụ osisi nke ịma ihe ọma na ihe ọjọọ ma ha erikwala mkpụrụ ya ụbọchị ha ri ya na ha ga-anwụ ihe a bụ ihe bụ mkpa na nsogbu niile mana ha abụọ na-agabiga taa n'ihi na ha gere chineke ntị ruokwe mgbe anyị na-enwe ike kọwali ha enupụ isi n'okwu chineke ga-ewere mkpụrụ osisi ahụ rie nsogbu abata mgbe nsogbu ji bata ọnwa abatara ha mfu abatara ha nchụpụ ebe ahụ mara mma abatara ha ha bụrụ ndị ga-ahụ na mmadụ na-anwụ adam abụrụ onye nwoke mbala mbụ liri nwa ya bee akwa n'ihi na okwu chineke bụ eziokwu ọ bụrụ na ha gere chineke ntị ruo taa ọnwa gara adị ụka gara adị mfu agara adị ọrịa gara adị ọ bụkwa otu aka nabata mara gị abụọ ọ bụrụ na anyị egee ntị n'okwu Chineke na iwu ya niile ihe ga-agara anyị nke ọma anyị agaghị efu anyị ga-adị ndụ nwee ndụ ebighị ebi mgbe ụmụ isrel na-esi n'Ijipt na ruo ruokwa mgbe ha ruru na jeriko jeriko bụ obodo ewusiri ike mgbidi ya tụrụrụ eluigwe dịka anyị na-ahụ n'akwụkwọ nsọ na Deuteronomi isi iteghete na amaokwu nke mbụ na-arụrụ obodo ahụ ya enwee nchekwa dị ukwuu onweghị ụzọ ụmụ israel ga-esi banye n'ime ya ha gbachie ebe niile onwe onye na-agafe Chineke akpọ Joshua n'akwụkwọ Joshua isi isii ego ebe ahụ ị ga-enweta rukwa isi nke asaa ka ị ga-ahụ ige ntị n'iwu chineke nyere joshua otu ha ga-esi banye na jeriko nweta ya joshua eke chineke ntị mee ihe niile chineke nyere ya n'iwu ha enwee mmeri banye n'ime obodo ahụ bụrụ ndị ketara obodo jeriko kama dịka onye iro mmadụ na-adị n'akụkụ mgbe niile ya banye n'obi nwoke a na-akpọ ịka nwoke a ga hụ akwa mara mma ihe anyị na-ahụ taa n'ụbọchị taa bụ ihe mara mma n'anya anyị anyị amakwana nsọtụ ya n'ọgwụ ọnwụ ya hụ akwa akwa naanị ọhụrụ na ego naanị ọhụrụ ya ga-akpa mkpata mkpata bịa egwu ala n'ụlọ ya tinye ihe ndị a kpochie ya chee na chineke a na-ahụ ihe ọ mụ mara gị na-eme n'elu ụwa ọbụna nzuzo ọbụna mbara chineke na-ahụ ya anyị ga-aza ajụjụ ya ụmụ Izrel elepụ anya sị ka ha gaa merie obodo nta a na-akpọ ai ai bụ obodo na-ebughị ibu ha agawa ngwa ngwa ha na-aga ka ha nwetara mbibi mbibi na agbụrụ ndị agha nke Israel mmadụ iri atọ na isii agha na bụ ebido ndị okenye ebe tie mkpu dị ukwuu si Jehova bụ gịnị mere jeova sị ha na-enwere ihe a bụrụ ọnụ nọ n'etiti ha ma ha ga-achọpụta ha ga-chọọ chọọ chọọ chọpụta nwoke a mgbe a nọ na-achọkwa anya ọ ka nọkwa nga ahụ ọ ka kpuchikwara ọnụ ya ọkpụkpọ otu aka ka anyị na-eme mgbe anyị mere mmekpu mee ihe niile kama anyị ga-abịa kọpụtara chineke daa n'ala bee akwa anyị ka nọkwa sie ọnwụ n'ime mmehie ọ bụ ihe ọnwụ n'ime mmehie anyị na-esi ka ọnwụ jidere anyị ka mfu jidere anyị ka ọrịa jidere anyị ka ọnwụ jidere anyị arịrịọ mbụ ọla ekweghị nkụ wetuo onwe gị n'ala gwesia ihe niile ka a bịara hụ na nwoke a na ọ bụ ihe niile ndị a o rụpụtara ya na-akpọpụtara ya na ezinụlọ ya tugbuo ha na nkume arịrịọ m taa bụ biko nwanne m nwoke mgbe ị na-anụ okwu chineke emechila obi gị meghee obi gị nabata onye nwe gị gee ntị n'olu ya ọ ga-adịrị gị na mma ị ga-abụ onye karịrị ọhụrụ ị ga-abụ onye ga-enwe ndụ nwee ndụ ebighị ebi n'aha jizọs kraịst bụ onye nwanyị unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio sị na ọ bịara unu ka na ọ bịara unu ozi nke nzọpụta ige ntị ka mma karịa ịchụ àjà nzuzo bụ isiokwu nke onye mgbasa ozi Moses Chukwuendụ wetara anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị ọ ka mma ọ dị mma ọ bụ ihe pụrụ ime ka obi dị Chineke ụtọ ka anyị na-ege ntị n'ụbọchị niile nke ndụ anyị ka anyị na-erube isi nye nne na nna anyị nye okwu Chineke ka anyị gwere okwu Chineke kpọrọ ihe anyị ga-ahụ ngọzi ga-adakwasị anyị n'elu ya ige ntị bụ nkwa nke mbụ Chineke nyere anụ nkwa ahụ na-adịgide ruo mgbe ebighị ebi onye gere ntị ga-anata ụgwọ ọlụ ngọzi ma onye na-ege gị ntị ga-anata mbibi ma narị onye ọma na-ege ntị o nweghị ihe ọ ga-ewepụ n'ime arụ gị o nweghị ihe ọ ga-ewepụ n'ime arụ m ka anyị tọọ ntị anyị n'ala gụọ akwụkwọ nsọ Chineke gee ntị mara na ngọzi dịrị onye na-ege ntị imela onye mgbasa ozi Moses Chikwendo onye nwetara anyị ozi ọma nke pụrụ iche nke sitere n'ime akwụkwọ nsọ Kraịst ma na-asị ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen lewe anya ya ọbịa bịa wezata anyị dị elu ezi enyi m mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ọ bụrụ na ihe ndị a masịrị gị maọbụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma at gmail dot com awrnigeria at gmail dot ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo